AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma ndị na-ege anyị ntị ya dịrị unu mma anyị abịala ọzọ n'ụbọchị taa ilebakwa anya na okwu gbasara ezinụlọ anyị n'ụbọchị taa anyị ga-eleba anya n'isiokwu nke bụ gịnị mere ọtụtụ nne na nna anaghị akpọrọ ụmụ ha ụlọ ma ọ bụ gịnị mere ọtụtụ nne na nna anaghị akpọrọ ụlọ ụmụ ha ebe a mụrụ ha olee ihe kpatara na ọtụtụ ndị nne na nna anaghị akpọrọ ụmụ ha ebe a mụrụ ha okwu a dị anyị mkpa n'ụbọchị taa gị onye na-ege anyị ntị biko gezie ntị ọ dịghị mma na nne na nna ga-anọ n'ebe ọzọ mụọ ụmụ ha anaghị akpọrọ ha ruo n'ala ebe a mụrụ ha ọ dịghị mma ọ bụ ihe ọjọọ ka ị na-eme ụmụaka ahụ n'ihi na ọ dịghị ihe ga-enye nwa gị ọṅụ ọ dịghị ihe ga-eme ya ịbụ onye obodo ya na-abụghị mgbe ọ maara obodo a ọ bụ eziokwu na nwa gị nwere ike ọ gaghị ịga n'obodo gị gaa biri mana o kwesịrị ịbụ onye nke na-aga n'obodo ahụ amụrụ ya si na mgbe rue na mgbe chukwu mere ihe na ọtụtụ mgbe a na-enwe ihe emume ụfọdụ nke ga-eme na mmadụ ga-esi ebe ọ nọ laa n'obodo ebe a mụrụ ya iji hụ ndị ikwu na ibe o kwesịrị na mgbe oge ndị a bịara gị mee ka ụmụaka gị laruo ụlọ ọ bụ ihe mwute na ọtụtụ ndị mmadụ n'ụbọchị taa ejirila ụjọ ma ọ bụ ekwero ma ọ bụ iro nke obi mee ka ụmụaka ha bụrụ ndị ga-enwekwa iro nke obi nye obodo ebe esi mụpụta ha ihe a bụ ịkụ mkpụrụ ọjọọ n'ime nwatakịrị gị onye na-ege anyị ntị gị onye Igbo gị onye Chineke gọziri agọzi o kwesịghị ka ihe dị otu a dị ọ bụrụ na n'obodo ebe isepụta na ndị ọjọọ nọ n'ime ya ihe karịa gị mma ime bụ ị na-arịọ Chineke ka o mee ka ndụ ndị ọjọọ agbanwee n'ihi na ọ dịghị ihe na-eme ka Chineke na-enweghị ike idozi Chineke nwere ike idozi obodo ka udo dị ya obodo a na-egburite Chineke na-eme ka udo bata ezinụlọ ndị a na-egburitekwa Chineke na-eme ka udo bata n'ihi na ọ dịghị mma na ị ga-amụ ụmụ gị ka e were ya na ịnọ n'obodo yoruba ma ọ bụ na ịnọ n'ala Awụsa. gị mụ ụmụaka ebe ahụ ha nọ n'ala Awụsa too na-aza aha ndị igbo ma na-asụ Awụsa. ha anaghị anụ igbo ha nọ n'ala yoruba na-aza aha igbo ma ha anaghị anụ asụsụ igbo gị mụọ ha n'ala bekee ha nọ n'ala bekee na-asụ asụsụ bekee na-aza aha ndị igbo ọ dịghị mma ị na-emechi ụmụaka ihu ụtọ nke ịbụ onye igbo ka ụmụaka gị ga-enwe bụ na si na mgbe rue na mgbe na ị na-ekwe ka ha rute ụlọ bịa hụ ndị ikwu na ibe ha n'agbanyeghị ihe ị nwere ike ịbụ n'obi gị ma ọ na ụmụ nwanne gị ma ọ ndị ikwu na ibe gị mere gị ihe ọjọọ nke ga-eme gị ka ị ghara ịchọ ka ụmụaka gị laa n'ebe a mụrụ gị ọ dị otu atụ m chọrọ iwepụtara gị site n'akwụkwọ nsọ Josef anyị hụrụ sị na ụmụ nwanne ya ọ bụghị na ha chọrọ ire ya ere na mbụ ha chọrọ igbu ya egbu mgbe ha chọrọ igbu ya dịka Chineke si na-eme ebere ya emetụ otu dede ha n'obi ya sị mba ka anyị ghara igbu nwanne anyị a ka anyị ree ya tụgbunye ya n'olu mgbe a tụgbunyere ya n'olu ka o jiri aka ya nwụọ ahụ ndị na-agafe nwere ike ịzụ mmadụ otu onye sịkwa ka anyị resi ya ndị a kama ọ ga-anọ ebe a nwụọ ọ gaghị ịbara anyị uru mgbe eji ree ya ya laa n'ala Ijipt gaa tachaa ahụhụ niile bịa eze mgbe ụmụ nwanne ya bịara bịa zute ya ya eme ka ha mara na ọ bụ josef otu ihe atụ m chọrọ iwepụta ebe a bụ mgbe josef na-anwụ ọ sị ha ịhụ na unu laa ala ahụ ekwere anyị na nkwa unu were ọkpụkpụ m laa ebe ahụ n'agbanyeghị si na ọ na-anwụ anwụ ọ mara na ọ gaghị ịdị ndụ laa n'obodo a ọ sị ha were ọkpụkpụ ya gaa n'obodo a iji zi gị uru ọ bara mmadụ inwe nwekọ n'ebe a mụrụ ya maọbụ n'ebe o si pụta ọ dịghị ihe karịrị ebe mmadụ si pụta maọbụ ezinụlọ ebe a mụrụ mmadụ n'agbanyeghị otu ezinụlọ gị si jọọ njọ maọbụ maa mma ị kwesịrị ime ka ụmụaka gị bụrụ ndị ga-enwe oke n'ime ezinụlọ a ọ bụrụ na ezinụlọ gị jọrọ njọ ọ bụrụ na obodo gị jọrọ njọ ọ bụrụ na ebe ị si pụta na ọ dị ihe na-ewute gị ebe ahụ ịgba ọsọ na ya abụghị ihe ga-enyere gị aka ihe ị ga-achọ bụ ụzọ ị ga-esi mee ka udo dị ụzọ ị ga-esi mee ka ihe na-adị mma n'ihi ya biko gị onye Igbo onye na-ege anyị ntị n'ụbọchị taa ịkpọrọ nwa gị pụọ n'ebe ọzọ mee ka ọ ghara ịnụ asụsụ Igbo mee ka ọ ghara ịma ebe bụ ala Igbo adịghị mma mee ka ọ na-eru ala Igbo ebe a mụrụ ya ọ ga-enwe ka o nwee ezi nhụkụ ọ ga-eme ka o nwee ezi ịhụnanya nye obodo ebe a mụrụ ya ma nyekwa ndị na-asụ asụsụ dịka ndị Igbo biko gị onye na-ege anyị ntị ọ dị anyị mkpa n'ụbọchị taa ka ilebara okwu anya kwee ka ụmụaka gị na-alaru n'ebe a mụrụ ha wepụta mgbe ọ bụrụ dị na ị nweghị ego ịkpọrọ ụmụaka gị niile ịla ala Igbo dịka o kwesịrị si na mgbe rue na mgbe ị nwere ike ọ bụrụ na ị nwere ụmụaka atọ ma ọ bụ anọ ma ọ bụ ise ma ọ bụ abụọ n'otu afọ gị kpọrọ otu laa afọ nke ọzọ gị kpọrọ nke ọzọ laa mee ha ka ha mara ebe isi pụta mee ha ka ha hụ ụdị ezinụlọ ị nwere ọ bụrụ ezinụlọ dị njọ gị kọọrọ ha akụkọ na ọ dịghị mma inwe ezinụlọ ọjọọ ya enyere ha aka ime ma ọ bụ inwe ezinụlọ ọma ọ bụrụkwa na ị nwere ezinụlọ ọma gị kpọrọ ha ruo ebe ahụ ihe mee ka ha bụrụ ndị agụ inwe ezinụlọ ọma ga na-eme mana mgbe ị na-eme ka ụmụaka gị ghara inwe mgbọrọgwụ siri ike ị na-eme ha ihe ọjọọ n'ihi ya biko ihe ọ bụla nke na-eme gị ka ị ghara ị na-akpọ ụmụaka gị na ụlọ ihe ọbụla nke na-eme gị ka ị na-ewezụga uche ma ọ bụ anya ma ọ bụ nghọta nke ụmụaka gị site n'ebe a mụrụ ha ekwela ka ọ dị n'ihi na ị na-eme ụmụaka ihe ọjọọ ndị bekee sụrụ asụsụ si na ndịda n'ugwu na anyanwụ na na ọdịda anyanwụ ebe kacha mma bụ n'ụlọ ụlọ ebe ahụ pụta obodo ahụ pụta steeti ahụ bụ nke gị dịka naijiria anyị dị taa mee ka ndị ị mụrụ mata ya kpọrọ ha na-eru n'obodo gị si na mgbe rue na mgbe zi ha asụsụ gị ọ bụ ezi ihe mwute taa na ọtụtụ ụmụaka na-aza aha Igbo anaghị asụ asụsụ Igbo ọ bụ ihe ọjọọ biko ekwela ka ụmụaka gị bụrụ ndị ga na-aza aha Igbo na-anaghị asụ asụsụ Igbo ekwela ka ụmụaka gị bụrụ ndị a ga-asị laa n'ebe a mụrụ nne na nna gị ka ha ghara ịma ebe ahụ zi ha ụzọ niile kọrọ ha akụkọ gbasara ala gị ka ha bụrụ ndị ga-enwe ike mara ihe gbasara obodo gị gị onye na-eme ụmụaka gị ka ha ghara ịma ebe esi mụọ ha ọ dịghị mma n'agbanyeghị ihe ibu n'obi ọ dịghị mma zie ha ihe site n'ebe esi mụọ gị ọ bụrụ na ndị ebe unu na-akpa agwa ọjọọ zie ha ka ha kpaa agwa ọma ha nwere ike ịtụgharị obodo gị n'ịkpa agwa ọma ha nwekwara ike ime ka obodo gị ṅụrị ọṅụ n'ihi na ọ dịghị ọnọdụ mmadụ nọ n'ime ya n'oge nke a na-enweghị ike ịtụgharị n'ezi agwa ọ bụ mmadụ na-emezi ihe ọ bụghị ndị mmụọ n'ihi ya ka anyị na-arịọ gị gị onye na-ege anyị ntị agbala ọsọ n'obodo gị akpọla ụmụaka gị gbaa ọsọ kpọrọ ha ruo n'ebe isipụta mezie ihe ahụ nke na-eme gị obi ọjọọ gị onye na-egekwana anyị ntị ndị nọ n'ala Igbo ma ọ bụ ndị nọ n'ebe ọzọ ndị na-anụ asụsụ Igbo mee ka ebe obibi maọbụ ebe esi mụọ mmadụ bụrụ ebe ọ ga-enwe ọṅụ n'ihi dịka anyị niile nọ na mba o kwesịrị mgbe a chụrụ anyị ọsọ na mba anyị agbala n'ebe si mụọ anyị o kwesịghị mgbe a na-achụ anyị ọsọ na mba anyị anọdụ ebe ahụ sị ka anyị nọ ebe ahụ nwụọ n'otu ihe ma atụ ka anyị cheta mgbe a na-alụ ọgụ n'ebe ugwu awụsa ọ dị ọtụtụ ndị ha cheta sị na ha rute n'obodo ha agaghị anabata ha n'ihi na ha erutekwa ebe ahụ ha ga-ezute ọnwụ ha agaghị chela ọ dịghị mma o kwesịrị ka anyị mezie ezinụlọ anyị n'obodo anyị ka ọ bụrụ ihe ga na-atọ ụtọ ka ọ bụrụ ihe ọ ga na-agba ebe ọ bụla anyị na anyị icheta ya agụ obodo agụ anyị agụ ezinụlọ agụ anyị n'ihi ya gị onye nne na nna na-ege anyị ntị biko gbaa mbọ mezie ezinụlọ gị gbaa mbọ unu mezie obodo anyị si na-apụta anyị bụkwana ndị Igbo ndị Chineke gọziri agọzi ndị ihe niile zuru oke ọ dịghị mma ka anyị ghara ị na-ebi ndụ n'ụzọ ziri ezi ọ dịghị mma ka anyị ghara obodo anyị na-etife ya n'aka ekwensu na-eme ka ihe na-esi ike na-eme ka anyị pụtazie ya dị ka bụ anyị enweghị ebe anyị ga-ala biko gị onye nọ n'ala Igbo na-ege anyị ntị na-ekpere ndị pụrụ apụ ezi ekpere nwee kwuo obiọma n'ebe ha nọ n'ihi na ha pụọ nweta ihe ha lọgharịa ha ga-eweleta ya ụlọ mmadụ niile a na-aṅụrị ọṅụ ọ dịghị mma na akpatasịrị ihe ahapụ ya na mba ya na ebe ahụ fuo onye na-ege anyị ntị ya dịrị gị mma ma dịkwara ndị niile ndị nụrụ okwu anyị taa mgbe unu na-etinye nke a n'echiche ka chineke nọnyere unu n'aha jizọs emen ndị ọma na-ege anyị ntị ọ dị mma ka anyị kpọrọ ụmụ anyị ụlọ ka ha wee mara ụmụnne ha mara ndị ikwu na ibe ọ dị mkpa gbalịa mee ya ka chineke nyere gị aka ka anyị kelee onye nyere anyị ozi ọma nke ezinụlọ nke taa onye okenye chukwu na-enye arụkwe anyị na-asị ka chineke gbaa gị ume ka chineke gọzie gị na ezinụlọ gị imela na ntụziaka nke nyere anyị taa anyị na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutena anyị nso n'ụzọ dị otu a Adventist World Radio PMB 21244 Ikeja, Lagos, Nigeria Adventist World Radio, PMB 21244, Ikeja, Lagos, Nigeria maọbụ gị detara anyị akwụkwọ na awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com kọrọ na ekwentị na 070 6363 7224 070 6363 7224 ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anụ abụ ọma udo ka anyị ji aga eluigwe unu na mmadụ niile ma ndị na-akpọ unu asị ma ndị na-ekwutọ unu ma ndị na-ebo unu ebubo unu onwu na bọlọbọ udo udo udo asị ndị na-ekwu ụtọ unu ndị na-ebu unu ebubo unu na bọlọbọ ọbụ bụ jehova ga-abọ ọbọ udo ka anyị jageligwe udo ka anyị jageligwe unu na mmadụ niile udo udo udo udo anyị ndị Aba Central District Choir unu emeela n'agbọmankunu bụrụ taa udo ka mma n'ezie onye ọma na-ege ntị gbalịa dere du mgbe onye mgbasa ozi Emmanuel Nwakamma ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ụmụ Chineke na-abịara mechie anya n'ebe ọ bụla gị nọ onye nwe anyị meela kwee ka mmụọ gị binyere anyị n'oge awa ka ị na-ekwulu ime anyị nyekwa anyị ntị nke na-anụ ihe ka anyị wee jụọ onye iro na ọlụ ya niile mba ọlụ ka anụ arụ n'aha Jizọs bụ onye nwe anyị ụmụ chineke unu abịala n'ụbọchị ike taa anyị ga-eleba anya lụọ otu akụkụ nke ọlụ anụ arụ nke bụ ịkpa iche iche n'ịkpa asị na akwụkwọ ndị Galisia ebe a isi ise amaokwu nke ohu ị ga-enweta ya n'ebe ahụ ịkpa iche iche na ịkpa asị na akwụkwọ nsọ okwu abụ ịkpa iche iche ka e nwere n'ọtụtụ ebe dịka esemokwu ise okwu ị ga-enweta n'akwụkwọ ilu isi iri amaokwu nke iri na abụọ isi iri na isii amaokwu nke ohu na asatọ isi nke ohu amaokwu nke atọ ị ga-enwetakwa okwu a mbụ ịkpa iche iche ebe a kpọrọ ya ise okwu n'akwụkwọ aza ya isi iri ise na asatọ amaokwu nke anọ n'akwụkwọ ndị rom isi iri na atọ amaokwu nke iri na atọ ị ga-enwetakwa ya n'akwụkwọ ndị kọrịntị nke mbụ isi atọ amaokwu nke atọ aga m achọ ka anyị gụọ n'akwụkwọ ndị filipai isi abụọ amaokwu nke atọ ka anyị lee dị n'ihe ebe a na-ekwu okwu ya ebe ahụ na-asị otu a unu emela ihe ọ bụla n'ụzọ ikpe iche iche ma ọ bụ n'ụzọ ịchọ otuto efu kama n'obi dị umeala na-agụrịtanụ ibe unu na ndị ka unu onwe unu mma unu emela ihe ọbụla n'ụzọ ịkpa iche iche kama n'ime ihe ọbụla unu na-eme unu na-agụ mmadụ ibe unu lee ka onye ka unu onwe unu mma anyị ga-akụkwa ebe ọzọ na ndị kọrịntị nke mbụ ebe a m kwuru n'isi mbụ isi atọ amaokwu nke atọ n'ihi na unu bụ ndị anụ arụ na-achị ruo ugbu a n'ihi na ebe e kwuru na esemokwu dị n'etiti unu unu abụghị ndị anụ arụ na-achị ndị na-ejegharịkwa dịka mmadụ a gwara m unu si na okwu abụ ikpe iche iche na ọtụtụ ebe akwụkwọ nsọ e na-ekwu ya ya na esemokwu a na-ekwukọta na esemokwu n'otu ebe ma ebe anyị na-akọwa taa n'akwụkwọ ndị filipai akwụkwọ nsọ si ma ihe ọbụla gị na-eme ma imele n'ụzọ ikpe iche iche n'ụzọ ịrụ otu kama ihe ọbụla gị na-eme ma ị gụọ mmadụ ibe gị na onye ka gị onwe gị mma gụọ mmadụ ibe gị na onye ka gị onwe gị mma isi ya ṅaa agụ mmadụ ibe gị na onye ka gị mma ekwuola m na mgbe anyị malitere okwu a sị na ọtụtụ ndị bụrụ ndị nwere skel ma ọ bụ ihe ọtụtụ nke ji omume ha ji na-atọ mmadụ ibe ha ma irughị n'oge ka ahụ otu a ndị juu na-atọ n'oge gara aga ha nwere ihe ọtụtụ nke ezi omume ha ji na-akpọ ọtụtụ ndị niile dị iche iche ndị mmehie onye ọbụla na-agụrụghị akwụkwọ n'ebe ha gụrụrụ ha gụrụ ya n'onye mmehie onye ọbụla na-agụrụghị mbụ onye na-ana ọtụ ụtụ isi a na-agụ ya n'onye mmehie ha nwere ihe ọtụtụ mgbe jizọs na ndị a na-akpakọ na-agakọ ha agụọ jizọs n'ọbụ onye mmehie n'ihi na ya na ndị mmehie na-erikọ ihe nwanne m nwoke na nwanne m nwaanyị ị nwekwara ike ịgụ na akwụkwọ nnukwu isi iri asatọ ebe ahụ akwụkwọ nsọ kọwara banye mmadụ abụọ ndị gara n'ime ụlọ nsọ chineke ikpe ekpere otu onye dị ịrịọ chineke nke usoro nke ndị agha si lee nje akwụ otu ụzọ n'ụzọ iri ya lee dịkwa ịgbarata ọtụtụ ihe niile dị iche iche lee ọmaala lee agaga chọọchị lee bụkwa dịkin na chọọchị lee arụọla ọrụ ede kemgbe afọ iri asatọ ma ọ bịa bịa bịazi lee dịka otu ojiche okwucha ya sị adịghị m ka onye ọnụ ụtụ kena <laughs> nyere onye ọnụ ụtụ kwanụ onye ọnụ ụtụ ndị farisi gụrụwe la ndị mmehie kewe kacha ke mmadụ niile ikpe iche iche ọ ime gị ikpe iche iche ma emere ke m ọ dịla ke gị ị nwere elu ime obi gị mmemere ke na-emebiri ke onye ọbụla zaa aha nna ya ọ dịla ka gị onye nwere okwukwe lee eze aha nna gị onye ọbụla mere ka ya o kwesịghị ịdị lee ụlọ nsọ chineke o kwesịghị ịdị n'ezinụlọ ọbụla nke onye nwe na-achị n'ime ma kem ke m ke m ekwesịghị ịdị n'ezinụlọ ka ha na-abụ ndị niile kwere n'ime mmụọ eziokwu n'ebe onye nwe nọ ha ga-abụ ndị na-ebikọ n'otu ndị na-agụ mmadụ ibe ha na onye ka ha mma ndị na-eme ka ịdị n'otu bụrụ ihe a ga na-ewuli elu ọbụla na ezinụlọ ma bụla ezinụlọ nke okwukwe mbụ nzukọ ikpe iche iche ekwesịghị ịdị ọ bụ ikpe iche iche iro ndị ya ekworo ya esemokwu ndị evute ikpe iche iche onye ọbụla agara ka ya gara ka gị agara ka m mmere na ọtụtụ ekpere niile niile dị iche iche a na-ekpe n'ezinụlọ ọ bụla ụlọ nzukọ alaghị fesilin n'ihi na ọtụtụ ndị niile n'ebe ahụ bụcha ndị obi ha na n'ikpe iche iche ọ bụrụ na mmadụ niile ndị anụ arụ na-achị bụ ihe jupụtara n'ụlọ nsọ ijikwana nwa ekpe ekpere gị gafee eluigwe ebe la anụ arụ soro m tụtara akwụkwọ James isi atọ amaokwu nke iri na isii akwụkwọ jemes isi atọ amaokwu nke iri na isii soro m gụọ n'ebe ahụ ebe ahụ si otu a n'ihi na ebe ekworo na ikpe iche iche dị n'ebe ahụ ka ịgba aghara na omume niile ọbụla nke na-adịghị mma dị ebe ọbụla ikpe iche iche dị lee ebe ahụ ka agụwele adịghị mma ịgba aghara nwa ọbụla na ọ bụ mbụsị ihe na-adịghị mma lee ebe ahụ lọbụ ebe ị ga-ahụ ya ebe ọbụla gị kpa iche dị ajụọla ngasị ị nwere mmụọ nke ikpe iche iche kemgbe echi ị na-asa efe onye nwaanyị ị nwekwara mmụọ nke ikpe iche iche mmụọ obi ọjọọ nọ n'ime gị n'ihi ọ bụ onye obi ọjọọ bụ onye na-eji achọ ka emereke ya ọ bụ onye nwere mmụọ ekworo mmụọ iro mmụọ nshi bụ onye na-eji achọ ka ya ọ bụ onye nwere mmụọ na-adịghị ọcha bụ onye na-eji achọ ka ya wee kpa iche iche emehiere gị wee mehie ị nwere ike ịhafụ gbaghara ma nọghachi ka ịdị n'otu wee dị n'ebe ụlọ nzukọ dị ka ịdị n'otu wee dị n'ezinụlọ ka ịdị n'otu wee dị n'ebe niile dị iche iche anyị chọtara nwaanyị ikpe iche iche bụ adịghị n'otu onwe onye na-abụ eze n'ebe ọ bụla ịhụrụ ikpe iche iche dị ịhụ onwe onye n'anya karịa ịhụ chineke ma ọ bụ nwanna n'anya ka ikpe iche iche na-ebuta sinụ n'ime ya pụta ụmụnne m n'ihi na ọ bụ ọlụ ka anụ arụ jizọs pụrụ ịzọpụta gị ugbu a jizọs pụrụ ịzọpụta gị n'ikpe iche iche jizọs pụrụ ịzọpụta gị na mmụọ nke ikpe iche iche na ịkpọ mmadụ asị ị nwere ike pụta n'ime ya ijikerela ị chọrọ ịpụtara mmụọ ka ikpe iche iche n'oge awa mechie anya gị ebe ọ bụla gị nọ ka anyị kpere onye nwaanyị jehova nkọsịrị nke ndị agha imeela mpụta nke okwu na-enye ihe na-eme ka onye na-enweghị chekọta ihe ka ha bụ ndị niile ji okwukwe bịa bịaruo nso n'oge awa na anyị ndarịọ gị kpee ka mmụọ ikpe iche iche si n'ime anyị pụọ ka anyị wee na gị mara gị nke naanị gị bụ ezi chineke mụrụ onye anyị zitere mbụ jizọs kraịst ka ere anyị okeke mmụọ gị ka anyị wee na-ejije dịka ọchọ nsọ si dị na aha jizọs kraịst bụ onye nwaanyị amen unu anụla ozioma ọma unu anụla ozi ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi ya na-abịara unu Adventist World Radio ka ozi ya na-abịara unu ọ nwa chineke na-ege ntị gbalịa nwee mmụọ nke obi iru ala na mmụọ nke ịhụnanya ọ ga-enyere anyị aka ka anyị wee ghara ikpe iche iche n'ime nzukọ ma n'ime ezinụlọ anyị imela onye mgbasa ozi Emmanuel Wakamma na ozi ọma nke inyere anyị taa anyị na-asị ka Chineke gọzie gị ka Chineke gbaa gị ume ka chineke nọnyere gị n'ihe ọma nke ị na-eme n'ime ọlụ nke chineke imeela onye mgbasa ozi otu aka ka anyị jikwa na-ekele ndị bụrụ anyị abụ taa anyị na-asị ka ịhụ na ya chineke baru n'ụba n'aha jizọs amen onye ọma na-ege ntị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ na agbagoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutena anyị nso n'ụzọ dị otu a Adventist World Radio Adventist World Radio PMB 21244 Ikeja, Lagos, Nigeria; Adventist World Radio, PMB 21244 Ikeja, Lagos, Nigeria ma ọ bụkwanụ gị kọrọ anyị n'ekwentị na 7224, 070 63637224 detara na naanị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo